AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ezi enyi m ana m ekele gị na obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere gị na-edu gị na-edu ezinụlọ gị na ihe ọ bụla nke ị na-eme anyị abịala n'ụbọchị taa ịgakwa n'iru na-ịtụgharị uche n'okwu nke ezinụlọ n'ezie site na-elerughị anya na enweghị nlekere anya ịchọpụta ma ọ bụ ịghọta ihe omimi nke dị na ngọzi na nkọcha ọtụtụ ndị mmadụ bụ ndị na-achọ ịmata ụdị Chineke nke anyị onwe anyị na-efe n'ihi na n'ụbọchị ndị a ụfọdụ ndị mmadụ bụ ndị na-asị na agba ochie nke akwụkwọ nsọ na agba ọhụụ enweghị nkwekọrịta na ha enweghị otu olu n'ihi na ndị mmadụ bịara bido na-ahụ Chineke na agba ochie dịka onye dị iche na Chineke nke a na-ahụ na agba ọhụụ ha wee na-ahụ chineke na-agba ọhụụ dịka onye nwere obi ebere chi nke nwere obi ebere chi nke jupụtara n'ịhụnanya mana agba ochie ha na-ahụ chineke dịka a ga-asị na ọ bụ onye nke na-agbara iru onye nke na-eweta nkọcha nye mmadụ na mgbe niile ma nke a ọ bụ eziokwu ile anya nke ọma ị ga-achọpụtasị na ma agba ochie ma agba ọhụụ akwụkwọ abụọ ndị a n'ime akwụkwọ nsọ nwere otu olu ọ dịghị nke na-akwadoghị ibe ya agba ochie na-akọwa Chineke dịka Chineke nke jupụtara n'ịhụnanya dịka Chineke nke obi ebere n'otu aka ahụ ọ na-akọwa Chineke dịka Chineke nke na-anaghị anabata egeghị ntị nke nnupụ isi n'okwu ya na-eme ka ọ gbarụa iru ya agba ọhụụ n'otu aka ahụ n'ezie na-eme ka anyị matasị na Chineke bụ onye jupụtara n'ịhụnanya na-emekwa ka amata si na chineke a na-anabata egeghị ntị erubeghị isi nye ụkpụrụ ya niile ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ joshua isi isii nke a bụ agba ochie ịgaa n'akwụkwọ joshua isi isii ọ bụrụ na anyị gụọ nkega nke mbụ dị ka anyị na-aga ịgụ ya ugbu a ọ sị ma jeriko mechiri ọnụ ụzọ ama ya e wee mechibido ya ụzọ n'ihi ụmụ isrel ọ dịghị onye na-apụ n'ezi ọ dịghịkwa onye na-agba n'ime nkega nke abụọ jehova wee sị joshua lee enyewo m jeriko na eze ya na ndị dị ike niile bụ dimkpa n'aka gị ọ dị mgbe obodo jeriko kpara agwa ndị rere ure nupụrụ chineke isi na pụrụ anyị chineke na-anya isi n'ime mmehie n'ihi na ọ dị ihe bụ na mmadụ na-eme mmehie ọ dịkwa nke bụ na mmadụ na-anya isi n'ime mmehie nke ọ na-eme ụdị agwa ndị a a na-atọ chineke ụtọ jeriko chefuru onye kere ha chefue na ọ dị ụkpụrụ nke chineke chọrọ ọ bụ ụkpụrụ nke ya onwe ya tọwụrụ bụ ụzọ a ga-esi wee bie ndụ udo adị n'etiti anyị na mmadụ ibe anyị udo adị n'etiti anyị onwe anyị na chineke ma ihe ndị a ka obodo jeriko ụzọ daworo n'ala na-akpa agwa otu o si masị ha ihe anyị ji were nke a na-eme ihe atụ bụ akwụkwọ joshua isi isi bụ ka anyị hụ ma ọ bụ ihe anyị chọrọ iwepụta bụ ịdị mma nke chineke na obi ebere ya na ime ka ụwa marasị n'ezie na chineke abụghị onye ọ bụ ileli ya obi adị ya mma ka m jụọ gị otu ajụjụ a ebe ọ bụ na chineke na-achọ ka anyị dị n'udo ọ bụrụ na ụda dị ọ bụ Chineke bụ onye na-agabiga ihe ụfụ ya na ihe mgbu ya ọ bụkwa mụ na gị anyị kwesịrị ịhụ Chineke dị ka chi nke na-adị ndụ ruo mgbe niile ebi chi nke nwere obiọma ebe ụmụ ya nọ chi nke ọ bụ mgbe ihe na-aka emeghị ya chọọ ụzọ a ga-esi wee gbochie ya gịnị mere Chineke wee were obodo Jeriko nye n'aka ụmụ isrel ibibi ya ịla ya n'iyi ọ bụrụ na ị chetara ebe ahụ anyị gụrụ n'akwụkwọ Joshua isi isii ị gaa na ngalaba nke abụọ ya chineke si joshua na enyewo m gị obodo jeriko enyewo m gị eze obodo jeriko ndị niile dị ike na jeriko ndị bụkwa mkpa na jeriko ka jehova were nye n'aka ụmụ isrel ịla ha n'iyi n'ihi na obodo jeriko bụ ndị kpara arụ n'iru chineke amaghị m n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche mee na anya isi mgbe ọbụla emere ka ị mata na ị naghị akpa ezigbo agwa ezinụlọ anyị ọ ga-esi aṅa dị n'udo amaala ọ ga-esi aṅa dị n'udo nzukọ ebe a na-efe chineke ọ ga-esi aṅa dị n'udo n'ụlọ ọrụ anyị udo ọ ga-adị ya ka ịhụ na ihe ndị a niile bụ ọdịmma mụ na gị ka chineke na-achọ ọdịmma mụ na gị na-echu chineke ụra n'ihi na chineke ahụwo na ndụ nke jeriko na-ebi enwewo nhuku n'ọtụtụ mba dị iche iche na-emebisi ọtụtụ ihe dị iche iche nke ka nke ndị ọ dịghị onye ga-agbara ha mkpu abụrụ ndị nọ n'ahụhụ ị ga-ekwetakwa n'ọbụ ihe na-eme n'ụwa anyị n'ụbọchị taa na ọ dị ndị ọ na-adabara otu a ọ dị onye ga-ekwute ọnụ ha ndị ahụ anọ n'ịta nche nche ihe ndị a dum bụ ihe nke na-eme Chineke ka o wee iwe megide onye ọba nke nupụrụ isi ọ bụ ya kpatara o ji dịka a ga-asị na-enwere chineke nke dị iche chineke nke iwe chineke nke na-agbaru iru n'ihe ọ bụla mmadụ mere na agba ochie bịa nwee chineke nke obi ebere ma ọ bụ gịnị mere na obodo jeriko mgbe chineke woro ya nye ndị isrel ka ala ha n'iyi lee anya ọ dị otu nwaanyị bi n'obodo ahụ a na-akpọ rahab nwaanyị a bụ nwaanyị na-eji arụ ya acha ego ọ bụrụ na asụsụ anyị n'ụbọchị taa akpọ ya onye akwụna nwoke ọbụla o ịbataghala ọ bụrụ ore na akpa gị juru eju batawa nke a bụ dị mmadụ rahab ma gịnị mere n'ihi ihe nke chineke hụrụ n'ime rahab ya eme ka a na-ala obodo jeriko n'iyi otu mkpụrụ obi ya naanị na ezinụlọ ya n'ihe ọ bụla gbasara ya ọ dịghị ihe lasara ha gị onye mụ na ya tụgharịrị uche n'ụbọchị taa ị na-ahụ ụdị chineke nke anyị onwe anyị na-efe n'ihi otu mkpụrụ obi a anapụta ha ya ka o ji dị mkpa n'ụwa mụ na gị nọ n'ime ya n'ụbọchị taa ọ gaara amasị m ma ọ bụrụ na ị ga-enwe mkpebi dị otu ahụ si ọ dị ihe ọ bụla na-emenụ ọ bụrụ na a chọọ otu onye nke na-ege Chineke ntị ọ ga-abụ m a isi n'ihi gị zọpụta ezinụlọ gị apụrụ isi n'ihi m zọpụta ezinụlọ m biko gị onye mụ na ya na-atụgharị uche ebe akụkọ a tọrọ m ụtọ karịsịa bụ n'ihi otu nwaanyị a zọpụtara emechara dịka chineke na-esi alụpụta iru ọma ya nye mmadụ otu nwoke a na-akpọ salmon so na agbụrụ ndị na-achị achị n'obodo juda wee bịa lụọ ya dịka nwaanyị ọ bụrụ na iso ụkpụrụ otu esi mụọ jizọs onye mgbapụta nke isrel na onye mgbapụta nke mụ na gị n'ụbọchị taa ga-ahụ na nwaanyị a batara n'usoro esi wee mụọ jizọs ọ bụ ya bụ ihe o jide mkpa na anyị kwesịrị ileba anya na ndụ anyị ka anyị na-atụgharị uche ndị a ka anyị bido wugharịwa ezinụlọ anyị n'irubere chineke isi na ige chineke ntị otu ọ ga-abụ ihe ọ bụla nke na-emenụ anyị abụrụ ndị chineke ga-anapụta n'ihi na ọ dịghị mgbe ihe ọjọọ ga-ala na-enweghị ụgwọ ọlụ mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ka onye nwe mmee gị mma ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ abụ ọma nke ụbọchị taa ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen

ga-agọzi Jehova mgbe niile mgbe niile ka otuto ya ga-adị n'ime ọnụ m ma n'ime ọnụ gị unu emeela ndị kụrụ anyị abụọma nke ụbọchị taa ndị Seventh Day Adventist District Choir nọmba 1 Township School Road Aba unu emeela na abụọma nke wetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na otito Jizọs ga-adị n'ime ọnụ anyị ruo mgbe niile ebighị ebi amen unu emeela n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ pete ikonta ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo ụmụ chineke ndị na-ege ntị udo dịrị unu onye nwe anyị gọzie unu onye nwe anyị mere unu mma anyị abịala ọzọ iweta okwu a na-enye ndụ anyị ga-ịga n'ihu n'ụbọchị nke taa ịgụcha ihe edere n'akwụkwọ nsọ site n'akwụkwọ Jọn isi anọ anyị na-amalite taa na amaokwu iri ise amaokwu iri ise Jizọs ya gaa nke gị nwa gị nwoke dị ndụ nwoke ahụ kwere okwu Jizọs gwara ya o wee gaa nke ya ma mgbe ọ nọ na-arịda ugbu a ndị oru ya zutere ya sị na nwa ya dị ndụ ya mere ọ jụrụ ha oge awa nke arụ ya malitere ịdị ya mma ya mere ha sịrị ya ya hụrụ n'oge awa nke asaa nke arụ ọkụ rapụrụ ya ya mere nna ya maara na ọ bụ n'oge awa ahụ mgbe Jizọs sịrị ya nwa gị nwoke dị ndụ ya onwe ya wee kwere na ezi ya na ezi ya dum nke a bụ ihe ịrịba ama ọzọ nke mere ha abụọ nke Jizọs mere mgbe o siri na Juda pụta baa na Galili ka onye nwe anyị gọzie okwu ya n'aha jizọs nke a bụ ka anyị kwụsịcha okwu nọ n'akwụkwọ jọn isi anọ ihe anyị na-ekwu okwu ya taa bụ kwere na gị onwe gị natara kwere na gị onwe gị natara n'ịkọcha akụkọ a dịka anyị malitere ya n'ụbọchị ndị gara aga jizọs nọ na galili otu nwoke bịakwutere ya nso ihe dị ya mkpa bụ ka agwọ ka emee ka nwa ya dị ndụ n'ihi na nwa ya bụ onye nọ na ọnụ ọnwụ nwoke ahụ bịakwutere jizọs kwere na jizọs bụ nwa chineke ma otu ihe dị n'obi ya ihe ọ chọrọ ime bụ ịbụ ụzọ hụ ihe ịrịba ama tutu ya onwe ya ekwere ma jizọs mere ngwa ngwa mee ka nwoke a mara na onye ọbụla nke na-ekwe na chineke ọ gaghị ekwe na chineke site n'ihe ịrịba ama ọ ga-ekwe na chineke n'ihi na chineke bụ nna na chineke mazụrụ ihe niile na chineke pụrụ ime ihe niile nwoke ahụ kwere dịka akwụkwọ nsọ gbara anya ma nwoke ahụ hapụrụ ihu jizọs ma lawa n'ụlọ ya tutu ya onwe ya erute ụlọ ya ndị na-ejeriri ozi gbapụtara isi ya nna anyị nwa gị dị ndụ ṅụrie ọṅụ ma otu ihe nwoke a mere nke gbagọjuru mmadụ ile anya bụ na nwoke ahụ jụgharị ha sị olee oge awa mgbe ihe nke a mere ndị na-ejere ya ozi sịrị ya ọ bụ n'oge awa nke asaa nwoke ahụ tụgharịrị uche ma ghọtasị na ọ bụ mgbe ahụ kpọmkwem ka onye nwe anyị Jizọs gwara sị nwa gị dị ndụ lee ebe Jizọs nọ lee ebe ụlọ nwoke ahụ dị naanị Jizọs kwuru okwu n'ebe dị anya ma ihe ahụ emezue na ahụ nwa okorobịa nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dịghị ebe ọbụla jizọs nọ kwuo okwu nke ya onwe ya na-apụghị irute ebe gị onwe gị nọ n'ihi na jizọs bụ onye nọ n'ebe niile okwu ya dị ure gị onwe gị onye na-ege ntị jizọs na-agwa gị okwu n'oge a jizọs pụrụ ime ka ihe ahụ nke dagidere gị hapụ gị n'oge a ọ bụrụ na gị onwe gị kwere n'ihi na otu okwu a ka ọ gwara nwoke a sị laa n'ụlọ gị nwa gị na-adị ndụ ọ bụrụ na nwoke ahụ kwere n'eziokwu ma eleghị anya ọ gaghị ịlaghachi n'ụlọ ya ọ gara ịnọgide n'ụkwụ jizọs ige ihe ọzọ jizọs na-ekwu nwoke a bịara n'ihu jizọs n'ihi na ọ chọrọ ịhụ ihe ịrịba ama akwụkwọ nsọ na-agbara anyị ma taa sị na ndị na-anata ihe ọma n'aka chineke bụ ndị na-ekwere na chineke na-abụghị site n'ihe ịrịba ama dịka anyị kwuru n'ụbọchị gara aga ọtụtụ ndị mmadụ dị n'ụwa taa ndị na-ekwere na Chineke naanị mgbe ha hụrụ ihe ịrịba ama nke a bụ ihe ọjọọ ihe ịrịba ama pụrụ iduhie mmadụ ihe ịrịba ama pụrụ ime ka mmadụ dahie n'ihi na ekwensu na onwe ya na-eme ihe ịrịba ama ọ bụ naanị Chineke bụ onye na-eme ihe nke na-adị ebighị ebi anyị na-anụ n'akụkọ na ọtụtụ ihe ịrịba ama dị n'ụbọchị nke taa a na-agwa onye ngwụrụ a na-eme ka onye isi hụ ụzọ a na-eme ka onye ekpenta ahụ dị ike ma emechaa ihe ndị alọghachi nke ahụ abụghị ezi ihe ịrịba ama ihe ịrịba ama nke si na chineke bịa bụ ihe ịrịba ama nke na-adị ruo ebighị ebi ọ bụrụla chineke agwọọ gị ọrịa ị ga-amatala chineke agwọọla gị ọrịa ịgwọ ọrịa dịrị otu onye onye na-ege anyị ntị n'ụbọchị nke taa onye ga-ekwere n'okwu jizọs kraịst onye ga-ekwere na chineke bụ chineke ọ bụghị onye ga-ekwela chineke n'ihi ihe ịrịba ama onye ọ bụla nke kwere na chineke lee enweghị ihe ọ tụkwasịrị n'elu ya onye ahụ ga-ahụ ọla ebube nke si n'aka chineke bịa ihe a bụ otu ozi nke onye nwe anyị na-ezi anyị n'akwụkwọ Jọn dịka anyị gụrụ ya n'izu ndị a n'ala kapanọn bụ ebe jizọs mere ọtụtụ ihe ịrịba ama dị iche iche okwu anyị nke ga-abịa n'oge ladịghị anya n'ụbọchị ndị dịbịata abịata ga egwu anyị ihe ọzọ ndị mere ala kapanọn ma nwanne m nwoke nwanne m nwaanyị ka m chetara gị ọzọ na ọ dị ndị nọ n'ala isrel n'oge ahụ mgbe Jizọs na-eme ihe ịrịba ama dị iche iche ndị na-ekweghị na ya taa ị kwere na Jizọs ọ ga-abụ ihe ga-enye onye nwe anyị ọṅụ na gị onwe gị kwere na jizọs ọ bụghị site na ihe ịrịba ama dị ka anyị kwuru n'ụbọchị gara aga ọtụtụ ndị mmadụ na-asị ọ bụrụ na chineke mere m nke a mụ onwe m ga-eme nke a nke a abụghị ihe kwesịrị ekwesị ihe kwesịrị ịkwụ bụ dị ka chineke na-adị ndụ m ga-eme nke a n'ihi na amaara m na chineke ga-emere m nke a ọ bụ otu a ka o kwesịrị ịdị mụọ onwe m ga-eme nke a n'ihi na amaara m na chineke ga-emere m nke a ọ bụ ya mere isiokwu anyị n'ụbọchị nke taa nke si kwere na gị onwe gị enwetala ị gaghị ebu ụzọ nweta tutu gị ekwere ị ga-ekwere na gị onwe gị enwetala onye nwe anyị ga-emere gị ya ya mere ọ bụrụ na ọ nwere onye nọ na aramahụ nke na-ege anyị ntị kwere na chineke ga-eme ka aramahụ gị laa onye nwe anyị ga-emezuru gị ya n'aha jizọs ọ bụrụ na o nwere onye na-ege anyị ntị nke na-achọ ọrụ kwere na chineke nyere gị ọrụ onye nwe anyị ga-eme ka ị nweta ọrụ n'aha jizọs ọ bụrụ na o nwere onye na-ege anyị ntị nke na-achọ amamihe kwere na chineke ga-enye gị amamihe gị onwe gị ga-enweta n'aha jizọs kwere na gị onwe gị enwetala ya dị ka anyị na-ekpe ekpere n'oge a anyị na-arịọ ka amara chineke bara gị ụba anyị na-arịọ ka chineke mere gị ihe ahụ karịa nke o mere nwoke ahụ ọ bụrụ na o nwere onye agbata obi gị nke nọ n'ọrịa ugbu a okwu chineke ga-erute ya nso anyị na-arịọ ka chineke gwọọ onye ahụ ọrịa n'aha jizọs ọ bụrụ na o nwere nwanne gị nwoke nwanne gị nwaanyị nke nọ n'ihe mgbu dị iche iche okwu chineke ga-erute onye ahụ arụ n'oge awa anyị na-arịọ ka chineke mere gị amara anyị na-arịọ ka chineke zọpụta gị anyị na-arịọ ka chineke zọpụta ezinụlọ gị anyị ga-arịọ ka chineke bata n'ihe ọbụla nke gị onwe gị na-eme naanị ihe onye nwaanyị rịọrọ n'aka gị bụ kwere na gị onwe gị nwetala ya ọ bụrụ na ị tụkwasị obi n'ime chineke chineke ga-emere gị ihe dum chineke bụ nna anyị chineke nwee ike dum ọ dịghị ike ọ bụla nke karịa ike ke chineke chineke pụrụ ime ka onye nwere anwụ si n'ọnwụ bilita n'ihi na nwokorobịa nke nọ na nrịrịa chineke mere ka ahụ dị ike otu a ka chineke ga-agwọ ma bata n'ezinụlọ gị ma mee ihe niile nke gị onwe gị na-achọ ka chineke mere gị anyị na-arịọ ka ọ dịrị otu a n'aha jizọs onye nwe anyị amen amen amen abụ a na-adị m obi mma n'ezie mana isiokwu nke anyị gere taa nke na-arịọ mụ na gị ka anyị kwere na chineke kwere na chineke kwere na mmụọ nsọ ka obi unu ghara mmiri ka obi unu ghara mmiri kwere na Chineke nwanne m kwere na mmụọ nsọ ka obi anyị ghara mmiri ka anyị gbalịa kwere na Chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri onye ọma na-eke ntị imeela onye mgbasa ozi Peter Ikonta na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ na-agba gị ume n'ụzọ ndụ nke ị na-agba n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ya ka ngọzi dịrị na ndụ ya ka ịhụnanya bara mmadụ niile ụba n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo